n'ụbọchị nke taa ọ gaghị akwụsị ebe a n'aha Jizọs omenala anyị na-eme n'ụbọchị nke taa ọ ga-awụ ihe nrịba ma nwee ihe nkụzi nwee ihe mmụta nyere ụmụaka anyị niile ma ndị a mụrụ ụba ma ndị agaghị amụ amụ Chukwu a na-asị onye ka anyị ga-agụnye ọkụ a n'aka ma anyị ga-akacha nka hapụ ụwa ndị a ga-agụnye ọkụ ga-emekarị anyị n'aha Jizọs anyị n'ụbọchị nke taa mmiri agaghị ezo anwa ga ebi gbogbo n'anyị ya ga-ebi ha ga-ama anyị na-ekpuchi ọbara nwa nwụọ ọbara nwa jizọs anyị na-asị ụkpụrụ ji bịa ka okeji wee laa ụkpụrụ nkeji ala ga-akara mma n'aha jizọs ndị ụkpụrụ tuwu ugbe n'ụbọchị nke taa nke nsọ chimpepsi anyị nwa na-asị ọrụ nkwanye ugwu anyị na-asị okpu anyị ga-ekwuru nchita gị ahụ na ọkụ n'isi mana ọ ga-eju na ogologo ndụ na ahụkwasị ike ndụ na akụrụba ihe akụrụba ihe enwe enwe anyị na-asị ihe nke a ga-eme ụbọchị nke taa ọ ga-abịa anyị n'ụlọ anyị na-emegbe n'ebe ọjị a na anyị ga-atụ ọjị a ya gwọ anyị ọrịa na anyị ga-atụ ọjị a ya dị anyị ahụ mma anyị ga-atụ ọjị a ya eburu anyị ihe ọma ebumnobi anyị niile dị chineke ma mezuo mmerụ anyị ma ọ dịrị na anyị mara ha nke nna na nke ọbara nara otuto n'aha nke nna ka chineke bi n'eluigwe nara otuto n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ igbo igbo igbo igbo igbo igbo chineke gọzie ụlọ anyị na-erite ọhụrụ ọ gaghị agbara anyị n'olu ọ gaghị atụm anyị atụm ọ ga-eburu anyị ụkwara mana ọ ga-ebu anyị mgbasi ike ọ ga-agwọ anyị ọrịa ọ ga-enye anyị udo ọ ga-enye anyị ịhụnanya ọ ga-enye anyị ntụziaka ọ ga-enye anyị amamihe ka ọ dịrị na anyị mma aha ka ọ kwere Chineke amen nwanne m ọ ga-amaka ọ ga-amaka ọ ga-adị o nwere oge ọ biko mebe ọ o nwere oge ọ biko jisi ike o nwere ọgọ biko mebe ọgọ n'ụwa ehihie onye ji ọgọ na it. We say thank you for being part of this uh, wonderful institution that was established here in Ghana. I cannot do it alone. the power, the advice, your direction has brought to the answer. I say thank you to the entire palace members and God bless all. I also say thank you to all people community members. Onye nwe ọdụ bido mmemme ọgụ ọga maka constitution that was established in Ghana. I cannot do it alone. The power, the advice, the direction have brought to the atmosphere, accepting the entire palace members, the God bless you all. I also say thank you every government member, everywhere you are, every part of Ghana, to appeal and to support the vision of this road as they become blessed all in Jesus' name. I also thank the, the, the landlords of this land, They the here without the opportunity given to us, we will not do one here, we will not establish a throne here in Ghana. I say thank you, entire Ghana as a nation from young to old, from presidency from down to all the approaching Ghana. May God bless you all. And I am sure the people of Ghana, the Igbo community in Ghana, will abide the, the rules and regulations of Islam. We cannot violate the law. We must make sure protect and also make sure that business money here in Ghana do the little we can. As friends are living here, we did not come to Ghana to do problem in Ghana. When we came to Ghana, this is part of the progress of this country to Ghana. And we are still doing the best we can. We are showing you Ghanaians that we will use this opportunity of the throne of Tunde in Ghana to make sure that our people that live in Ghana and those coming in tomorrow, next tomorrow, or to the next year, to eternity, will respect the traditional norms and the mental laws of Ghana. Please. não ní mi